Good morning. Good afternoon. Good evening, based on where you are watching me from, and also based on the time you made this video. Chua or Onyuwa. ndị mmiri ndị ichie na ndị ichie ikwu nne gị ndị amụsụ na ndị akara ogheri we are going to talk about them this morning but before I proceed let me pray for whomsoever that is watching this broadcast or whomsoever that may watch this broadcast later sorry this is um this has to do with Igbos basically Igbos so do not be surprised that at the long run I may resort to speaking our vernacular whomsoever that is watching this broadcast this morning wherever you are watching this broadcast from I have a prayer for you. Whatever your grandfathers, whatever your great grandfathers submitted to in the past, with a covenant, the ones you may know, the ones you may not know. My prayer for you this morning is that those powers will no longer hold you down In the mighty name of Jesus Christ. N'asụsụ Igbo, ihe na-amara ama amasị gị, ihe na-amara mgbe i mere ama nwezi effect on you, henceforth, in the mighty name of Jesus Christ. No power of darkness will be able to hold you down again. No demon will be able to hold you down again. No principality will be able to hold you down again. In the mighty name of Jesus Christ. I feel like praying for somebody before I commence on the topic or the caption. You may have been struggling, as I said the other day, that so many people know what they are doing So many people are sure of what they are doing, but what is happening to them is what they cannot explain. I'll say it again without fear or favor. So many people know what they are doing. So many people are sure of what they are doing. But what is holding them down is what they cannot explain. And that is why I have come to pray for you this morning. No matter the agreement your fathers, your forefathers had, no matter the deity, because you are here this morning, or anytime you come across this video, I break that yoke in your life and I decree that those powers will no longer hold you down again. In the mighty name of Jesus Christ. Help me do something, just share this broadcast. I won't mention your name now. I will mention your names later. And then those of you that come to the comment section to ask of how to contact me, I will inform you on how to contact me before the end of this broadcast. I will release the contact without the intention of any form of extortion, demanding money from you for prayers demanding money from you for counseling, demanding money from you for consultation, demanding money for you as seed sowing, demanding money from you as tight, tight. These things are not in our character. These things are not in our ministry. Therefore, whatever we are doing for you or for you and for your family is free of charge. Because the grace we have to do these things, we got this grace free of charge. We did not pay God for the anointing, therefore, we will not collect money from you for the services. The grace was given to us for the service of God and for humanity. God bless you for being here. Ngwa, piara makana share button ka imanite. Obuni piga ka na share button mek amara kai manite. imanite. Obuni pigoro makana share button mek amara kai manite. all right let's go on i'll start from telling you okay ka m bido asụọ m igbo ka m bido n'ihe gbasara ịgba afa ịgba afa i am telling you this as a graduate of african traditional religion okay let me mention few names now michael chuks igbokwe uh, eh, shared the broadcast ekeneze share the broadcast uh, maximilian c nwosu you are a new person on this page but you are very active share this broadcast god bless you ee eh, nnukwu nwanyị amaka ngaoka nke m na-eme ịmara na nna awọchi gị nnukwu nwanyị ka ịbụ god bless you share the broadcast my own lovely friend and sister and daughter nchedo akuche nwanyị philippine share the broadcast god bless you emmanuel iwori ama m na ị ga-eshare the broadcast gideon chisom i know you will not fail to share the broadcast francis okwuchukwu you are regular here I take good note of that uchenna onyebuchi i believe i spoke with you yesterday share the broadcast gloria ungu share the broadcast god bless you all ekeneze you uc azomta good morning share the broadcast ok let's commence afa ịgba afa nwa dibia na-agba gee m ntị ọfụma ọbụna bụ na m gị sorry ọ bụ m jụọ gị ije nugo na be dibia onye ọbụla n'ebe a nwee ike isi mba Nnamani Ọfọbụike Monday God bless you pịara maka na share button onye ọbụla na-ebe nwere ike isi m mba na eje nụrụ be dibịa ok mana ọ bụrụ na ijenugo na be dibịa gee m afọ afa dibịa ga-agbalụ two chudes complete ngwa i know your father's house needs our visitation But first of all, click your share button for us now. afọ niile dibịa ga-agbalụ gị o nwere ụzọ ife ise nwa dibịa ga-eme nshọn lelelelelelele gị ma ga afa ọ bụrụ na ijerugo na be dibịa ị ga-akọnfam ihe m na-ekwu ọ bakwa na ụlọ mmadụ jego na be dibịa ọ sị na ya jere ọrụ ndụ ka ị na-azọ ijere ibu mmadụ mana achọrọ m imepe anya gị n'ụtụtụ a achọrọ m imepe anya gị n'ụtụtụ a mmepe anya gị mmepe anya ndị na-eso gị na page gị ma ọ na Facebook handle gị ya ka m jisi gị share the broadcast Chikendi Emmanuel je na group chat dele ha na na m nọ live here don't share the link just tell them that I am live here now on Facebook ok ụzọ ife ise nwadibia ga-emenshọn lelelelele at least three of them ma ọ gbabara gị afa ise ndịkwa onye ọzọ todise nwa dibia onye afụ jesi anata ọ gwakwa gị na nwa dibia afụ menshọn kwalụ at least three of these five things. He said the quite the second person. Oje si anato gbagbagi. Na the same Wadibia mention of this either all these five things, four of them or three of them, or maybe less than three. onye kandi boji si a na-agbalụ na abuche. uche ndị n'obodo oyibo unu bụkarị victim na nke a Patrick agwara mgbe click your share button God bless you ndị nọ US ndị nọ Canada ndị nọ eh, Britain that is ndị nọ UK ndị nọ Europe ndị nọ South Africa ndị nọ Dubai any of the Asian countries ndị nọ African countries gee nụ ntị tụmadụ ụmụ nwoke iburugodo nwaanyị pịara maka na shia button maka na nwanne ya nwoke nwere ike ịbụ victim ọ bụgodu na nwanne ya nwoke dey follow this page let him watch this broadcast from your own platform nnukwu nnukwu nnukwu ọgụ ka m na-achọ imepe and am ready to fight it ụzọ ife ise nwa dibia na-agaghị imenshọn ịdaghị ise ma ọ bụ ịtọ n'ime ya ma ọ bụ ịnọ n'ime ya ka m na-akpọsịrị gị na ife njisi gị na ise ndị godo another person na be the same native doctor ọ ga-agwakwa gị the same thing ọ ga-agwakwa ya the same thing is to show you na ihe ndị adịgo programmed erekọdụ gị eri ka ife rekọdụ na plate ahụ ha na-apịa play o play be ọ bụgodị na fonu ka ị kpọ epule emekwa the same thing the same thing agwara okeke the same thing ka agwara okafọ the same thing ka agwara okonkwọ no wonder o ji bụ na so many of you mechagodi ihe eh? ihe na-ebe a na let me say this again before i proceed you cannot be consulting me for prayers and still be consulting native doctor for whatever whatever again you cannot keep what a native doctor gave to you in your house i ihe nwa dibia debe nye gị idebe ụkpụrụ nwa dibia nye gị idebere anya ihe agwa gị na mmụọ si gị mee imee ya ihe agwa gị na arụsị si gị mee ya ị ka nọkwa n'elu ya na-akpọ mụnwa ma ọ na-achatị m na mesenja ọ na wasap ka m kpebere gị ekpere kedu nke ị na-eso eso ọ dịrị gị today to decide ma ọ saịdị a ka m ga-aga ma mma agba ụzọ akwụ ma mma gba ụzọ otolo ọ dị gị today to decide ma m na-eje ụmụ eze ma m na-eje ụmụ eze awala chinedu amaechi na pịara maka na share button you cannot be standing in between these two ways but maybe o nwere ike ịbụ maka ihe ị na-agabiga na gị too much frustration tinyezie gị na mgbagharị But I want to pray for you today. Whatever power of darkness, whatever principality, whatever force or forces working against you, maybe as a result of what your ancestors committed themselves into or what your father submitted to in the past. Today, as you say amen, let their yokes be broken in your life and in your family in the mighty name of Jesus Christ. And I release you. I set you free today. I have the mandate of heaven to release you from every satanic bondage. I have the mandate of heaven to release you from every satanic yoke. I have the mandate of heaven to release you from every satanic coven. I have the mandate of heaven. Everybody is still here. No matter what the network is doing, I hope somebody is still here. I declare freedom today by the firepower of the Holy Ghost in the mighty name of Jesus Christ. Now, no matter the network, I will make sure I deliver this message. Decide there within you. We get Susan Rossi. We get Susan Didibia mige nso jesus christ onye ọbụla dị free stanley ugochukwu help me click your share button please ekeneze and gloria ngwu please help me click your share button onye ọbụla dị free iworship ihe ọ chọrọ iworship onye ọbụla dị free you are free to worship whatever you want to worship You are free to bow down before whatever you want to bow down before. You are free to submit to whatever you want to submit. But we are patiently waiting for you. We are patiently waiting for you. When at the end of the day, you find out that all these those things couldn't change your condition, then come to Jesus will receive you. I will not tell you not to go to any native doctor. Mmagwa gị ga-eje na be dibia. Mmagwa eje na arụsị. magwa gị eje na nka a na nke ọzọ. Jebe. Mana ije juru maybe by then ego gị agwụgo. O nweghị anya ihe niile ahụ ije ka i soro na ndị na-enye testimony na this page. And I pray for whosoever that is watching me this morning, by the grace of Almighty God, in the name of Jesus Christ, and by the power that raised Jesus from the dead, Thank God you are still here. That is our network here. In the name of Jesus Christ. No power of darkness will be able to pull you down again. No power of darkness will be able to form an obstacle on your way again. For I have come this morning to declare your deliverance, your total freedom. na nkwubi okwu m ka na nkwubi okwu m ka ị na-amara ọghara ịmazi gị that principality mmụọ efere na ezinụlọ gị be nna gị mgbe ochie mmụọ enyere nyere mgbe ochie mmụọ a chụrụ aja mgbe ochie mmụọ na-agba ụgwọ si na ekwere nkwa mana onye kwere ya nkwa nwụọna mana ndị dị ndụ edo emezu nkwa ahụ ya bụ mmụọ wee buru agha wee so ndị ezinụlọ a ekpe m ekpere na nkwubi okwu m n'aha Jesus Christ that demon is silenced today that principality is silenced today that power of darkness is silenced today o mekwukwa okwu ọzọ n'ezinụlọ gị they are silenced forever it is a decree and I want you to believe it They are silenced forever. It is a decree, and I want you to believe it. And so shall it be. In the mighty name of Jesus Christ. They will no longer have powers over you. Every obstacle they have formed on your way, every obstacle they have formed on your way, today I command such an obstacle. I command such an obstacle to disappear. But an unseen hand came and rolled away. Today, I pray for you. Let that unseen hand that rolled away that stone, let that unseen hand that rolled away that stone roll away every obstacle on your way. Roll away every obstacle on your way. Every obstacle forming hindrance on your way. Let that same unseen hand roll away that obstacle there is no hindrance no more hindrance on your way you go and you succeed you go and you succeed you go and you make it in life you go and you make it in life you go and you succeed you go and you make it in life that obstacle is rolled away those obstacles are rolled away in the mighty name of jesus christ go and succeed go and succeed go and succeed in the mighty name of jesus christ amen Are you still here? If you are here, if you are still here, let me know. If you have been thrown away by bad network, let me know. I want to go into the main issue now. ọ bụrụ ebe a mee ka m mara netwọk atụpụgo gị mee ka m okay. Okay. Now listen. Ije ebe dibịa igba afa. Ije ebe dibịa igba afa. Ọbụna dibịa ahụ agwọrọ gị na chi ụwa gị gbakọtara azụ gbakọtara azụ. Sorry. Na chi ụwa gị na-ewe iwe maọbụ onye ụwa gị na-ewe iwe na ịgbakọtara ya azụ. amara ma onwe onye agwara ụdị ya bifo na ọdụ ụwa gị na-ewe iwe na ịgbakọtara ya azụ nke a bụ afa mbụ ọ dị programmed ọ bụrụ eziokwu ọ dị programmed ọ bụrụ eziokwu kedu onye bụchi ụwa gị jehova chineke nkusini nke ndị asị sị gị enwena chi ọzọ tinyere m asị gị na ị ga-adọtuchi ụwa gị ịdọtuochi ụwa gị na ị ga-enye ya nri bikos na agụụ na-agụchi gị ọ bụ na agụụ na-agụchi gị ma na agụụ ga-egbu gị nwa egbu bikos na ọnwụ gburu ala ha ji nweta arụma jiri ọsụọ ya akwụ Yudiri didn't get what ọ bụ na asị na ị ga-enye chi gị nri that means na agụụ na-agụchi gị and therefore onye agụụ na-agụchi ihe agụụ nweta gị nwa n'onwe onwe gị ihe ọ ga-eme gị ama adị mma chi ha sị na ị ga-enye nri abụrụ chi gị onye bụ onye ụwa gị when a man is in Christ Jesus you are a new creature amara m ihe bụ onye ụwa onwere onye bụ onye ụwa m I am born of the Spirit. I am born of God. I'm a child of God. maka ndị na-eji aka ha eji eke onwe ha agbụ gekwa m ntị onye ụwa gị ha ngị n'elu chi ụwa gị ha ngị n'elu onye gị na-asọbi ụwa maọbụ ndị gị na-asọbi ụwa gị dọtuo ha naanị ịdọtuo ha ịkwalụ ha ọnọdụ nyebe ha nri asorokwa ndị emeni ya mana mebie ofiọma ga-arụ come to us ka jenyere gị aka mebie ya as we have destroyed many onwego ọtụtụ ndị merie ofiọma ha arụ ha mechaa chee na ọ onwe ihe ga-echenji o nwere ihe chenjiri ihe a na-afụ bụ peanut ha ka na-afụ pinọt na-ata nchedo nchedo apịa na ana m elebe ya ọgwụ na nchedo leave him alone ọ ka na-afụ pinọt na-ata si na ọ na-enye osisi osisi nri before ngaba na ndị mmiri and agwụ and ndị ọzọ ka m kwuo maka onye ụwa nri ahụ inyere onye ụwa goo ririe ka ọ bụ ngwere ririe igburi ọkụkọ tụpụrụ ya debere ya isi ọkụkọ na ụkwụ ọkụkọ onye ụwa gọtara ụkwụ ọkụkọ na isi ọkụkọ ahụ ka ọ bụ ngwere nọ n'ogbe tara ya ọ bụ na ngwere tara ya ma na ngwere ka i nyere nri ọ bụ na oke bịa buru ya ma na oke ka i nyere nri ọ bụ na ọkụkọ kpụrụ ya gbapụ ma na ọkụkọ ka i nyere nri maka ama m na osisi ahụ apịrị apịa nwere ihe ọ na-eri ihe ọ bụla idebere ya taa ga-adịgide ebe a ruo ụka nkwọ ọtụ na ọkụkọ abịa taa ya ma ọ bụ ngwere ma ọ bụ oke so onye ụwa gị is deaf and dumb onye ụwa gị is blind to see na edebere ya nri and that was why oke ji wee jee taa francis okwuchukwu rapụ na ọnya ahụ rapụ na ọnya ahụ rapụ na ọnya person nọ maka ya ka m na-aba now i wouldn't have gotten this deep i wouldn't have gotten this deep but because he is here ka m pịawa ya azụ unu ewe iwe unu ewe iwe unu ewe n'iwe ọ kọl bata ndị mmadụ adịghị ekwenụ m zuo ike ọ bụ na onye emere kọmentị a ọ bụ na don victor ọ na-aza afa nkịta ndị ọcha don victor ọ bụ na o mere kọmentị a i will have gone enu enu enu enu pụọ yara ịba dip na ebe ọ chọrọ ka m nye ya afa m m ọnụ onye mara onye bie a sị gị na ị ga-enye onye ụwa gị nri na ị ga-enyechi ụwa gị nri igbueri ọkụkọ gbusarịa ọbara ọkụkọ deberie isi ọkọ na ụkwụ ọkọ nwe jụọ gị ọtarị ya ọ bụ na ọtarị ya ma na o kpuru isi ọfụrụ ya ọ bụ na ngwere mechaa bịa taa ya ma na ngwere bụ chi gị chi ụwa gị nyere ndị bụ ngwere tara anụ idebe maka na ewutala akọ na uche gị ka anyị gaa na nke ọzọ ọ bụ na ije ebe dibịa ụzọ ife isi ọ ga-emenshọn lelelelele ị na-eshi akwa di broadcast nnamdị eze nwata ị na-eshi akwa di broadcast stanley ugochukwu ishiago di broadcast ọ gwacha gị onye ụwa gị maọbụ chi ụwa otu esi akpụ ya ọ ga-emenshọn ndị ichie ebe nna gị ọ dịla ogochukwu don mind them ifugoro ka imi na ya dịfa sir i am not against you but men of god has used us a lot and i am angry for that eya don ngwa don victor agbara gi. mana that comment ime ebe a adịọkwa mma that comment imere ebe a adịọkwa mma ịkara ige ntị n'ihe m na-akụzi na ihe anyị na-ekwu bụ eziokwu ndị pastors emego mmadụ arụ ndị kpọrọ onwe ha men of god and women of god emego mmadụ arụ no francis okwuchukwu akparịzina ya agwazina ya okwu akparịzina ya gee ntị onwe pọintị o ji onwe pọintị o ji ọ sị na ihe bụ iwu ya bụ na the pastors and the prophets pịawara ya in the past mana the question is victor uh, don victor or whatever have you encountered it from one onye have i demanded one naira from you before i am always here to beat my chest to tell you that i have been in the ministry as a prophet for the past 25 years but have never demanded one naira from anybody not for consultation fees not for counseling not for deliverance not for prophecy not for miracles not for tithe not for tithe i never become tithe before not for seed sowing i don't even tell people to sow seed chinedu ipere sharing the broadcast Udachukwu Ebuka biko no share around the broadcast so don't listen don't listen you encounter the wrong people you encounter the wrong people and you hated Christianity I pray that you will chat me up chat me up at the message box I will take your case personal I will prove to you that God can answer your prayers without anybody demanding any money from you Done. I would also like to talk with you if possible. That is what I'm saying. Done. that is what I'm saying. Write with me. Write to me via the message box. There must in a message box. Admin, take note. Admin, take note. Don Victor, take note. Write it down. Don Victor. once you see his message give him my direct whatsapp number let me bring you close and open your eyes na ndị ori egwugo mmadụ tight collectors ndị na-ana ndị mmadụ tight ndị na-asị mmadụ na ha ga-eso osidi tupu chukwu aza ekpere ha ndị na-asị mmadụ mechie bank akaụntụ ha wetara ha ego ndị na-asị mmadụ na ọ bụ na ha dị 45 years na ha ga-eweta 45,000 ndị na-asị mmadụ na ọ bụ na imetụ sutu m aka drọpụ 20,000 ọnọdụ ga-agbanwe mana gị nwa a na agba na imetụ sutu man of God aka drọpụ 20,000 ọnọdụ ga-agbanwe ijikwara onwe gị ajụjụ dry cleaner na-asụ man of God a sutie ọkwa ka na-asụ dry cleaner dry cleaner na-asụrụ that man of God that suit na-emetụ ya aka every week ọnọdụ ya ọgbanwego asịsị aka nwa na iweta 20,000 50,000 100,000 metụ suit man of god aka ọnọdụ ga-agbanwe iwere ka ịtara afụ kpata jenye echi na afra n'ụlọ iru ọ bụrụ na fọtụ kristianity it is ignorance ka ikpe ma biko ka ichi ya ebe anyị nọ don you are welcome i will handle you with love I will show you love. Don Victor, I will show you love. Come to my message box after the broadcast. Now, share my program. God bless you. Hey, network. Ihe network na-eme m adịrọ mma. Ihe network na-eme m ihe adịrọ mma. Nwa Olisa Ogonna ya share the broadcast please. Pịara m aka na share button. Chinedu Eze biko pịara m aka na share button. Share the broadcast biko. ana m agwa gị ụzọ ihe ise dibịa ga-agwalili gị ma ijee ịgba afa nwesị gị ọ dịgo programmed ọ dịgokwa programmed because if you send somebody another person to the same native doctor ọ ga-agwakwa ya either all the five things or four of them or three of them or madị less than three ọ bụkwa na ijegobe dibịa gbakwa amamihe m na-ekwu ọ bụ eziokwu ma nsị nke mbụ bụ na ịgbakọtala onye ụwa ga azụ na onye ụwa gị na-ewe iwe chi ụwa gị na-ewe iwe na ịgbakọtara ya azụ Prince kinsley Eze Chiedo I will not beg you to share my broadcast because you will always do ejikwa m giveaway gbara ọkpụlụkpụ abịa o eji m away gbara ọkpụlụkpụ abịa divine chiechezona m mandate gị na nna m anị monde biko Nnamani monde sorry o no matter what the network is doing biko biko na-ewe n'iwe ndị pụlapụ na-achite n'azụ ọ ka mma na ishel this broadcast ọ ga-abụ netwọk mechagodi ihe ọ na-eme you can still watch the broadcast Amarachukwu omeniru ọ bụ na ị na ya gị na divine Chie m na nna m anị monde ọ bụrụ na unu ka na ya biko pịara m aka na share button onye ọbụla na watch this broadcast later don't forget to share the broadcast even if you are not watching now watch later share the broadcast ọ gbachara gị afa na onye ụwa gị maọbụ chi ụwa gị na-ewe iwe na ịgbakọtara ya azụ afọ ọzọ ọ ga-agbalụ gị bụ ndị ichie ebe nna gị maọbụ ndị ichie ikwu nne gị ngome god bless you biko pịara m aka na share button ngome Piara m aka na share button nwaolisi ugonna ya share go the broadcast joseph agụ biko o pịara m aka na share button god bless you ọ gbacha gị maka onye ụwa gị ọ gwa gị maka ndị ichie ebe nna gị ma ndị ichie ekwu nne gị na na-eme gị ihe ị na-aya na idechukwu ha na ideme nke a na ideme nke a ka m pụọ na nke a ka m gafe ọsịsọ ihe ọzọ nwa dibịa ga-emenshọn ma ọ na-agbalụ gị afa iwu maọbụ nwa dibịa maọbụ eze nwaanyị bụ ndị mmiri na ị ga-eje setụla ndị mmiri ụzọ ife ịtọ ka m menshon go now nke mbụ bụ chi ụwa gị maọbụ onye ụwa dipendị na otu onye si akpụ ya nke ịbụa bụ ndị ichie ebe nna gị maọbụ ndị ichie ekwu nne gị eso m na ndị na-asị ndị mmadụ jee ikwu nne ha jee kpee ekpere jee ikwu nne gị ka ndị nne gị ochie ma ndị nna gị ochie nya bụ ebe esi nụta mama gị ka akpere gị ekpere nye gị ngosi mana o nwere ihe gbasara gị na arụsị arụsị ikpere arụsị ndị iche nwa ha dị ndụ ka ha nwụrụ anwụ ị makwa na baịbụl si na nkịta dị ndụ ka ọdụm nwụrụ anwụ mma <laughs> nwa olisa ugonna ehe ụdị mmadụ a ka m na-alaiki ewo you are following with another account stanley FOB oh my god again ngwa ama m na ị ga the broadcast goodness goodness ana m agwa gị broadcast si ebe a pụọ share m na ị ga-eshia lele ya ọ bụrụ na isetụrụ gochi ụwa gị onye ụwa gị nri setụrụ ndị ichiebe nna gị maọbụ nke ndị ikwu nne gị gwakere m eziokwu afta ka ị mechara ihe niile a ọnọdụ ọ dị na mma kate good morning kate pịara m aka na share button o kate share kene this broadcast afta ka ị mechara ihe niile aha si gị mee ihe ọ na-adị na mma ọ bụ na ọ dịbe mma bịa bịa na my message box ka m kwara gị ụzọ ka ịfụ n'anya ọbụọkwa ịnya isi ọbụọkwa ime ọnụ ịda ọtụa gaa na this page bitter truth and sweet testimonies ka ị wọchịa testimonies ndị mmadụ with address with phone numbers verifiable testimonies you can go and verify okenwa bụ n'ike okorafor from uk ee ewepụrụ m okpu ma ọ bụ na okpu dị m n'isi ya apịkwara m aka na shia bọtịn mee ya ka ọ bụrụ gift inye m n'ụtụtụ a ngwa pịara m aka na shia bọtịn ana m etinye akaụntụ nọmba na facebook mkpekata ekpere asị gị mee offering na facebook mee tit na facebook so seed mba offering ị ga-emere m na tit ị ga-enye m bụ share the broadcast my page is not even monetized and I, we don't have intention of monetizing any page we are just here to open your eyes and lead you the right way ka ihe dịrị gị mma ka ị kpụtabara anyị efi gbunyebe anyị moto anyị a na-ejikwa n'afịa ego moto ma ndị a ma ndị a moto niile ajụla ebe a ọkwanụ ndị mmadụ na-ebute ya moto niile ajụla ebe a bụkwa ndị mmadụ na-eji ya eme thanksgiving moto niile ajụla ebe a bụkwa ndị mmadụ ji ya ekene ekene nke gị ọ ga-adị iche sonyebere m na m ga-edugide gị duru ebe ị na-eje so help me share the broadcast Emmanuel Joseph now ihe ite ọ ga-agwa gị bụ ndị mmiri na ị ga-eje setụlụ ndị mmiri Vivian Charity ụtụtụ ọma pịara maka na share button o oh, you like to have a conversation with me dere m ozi na na message box after the broadcast ilo kinsili biko pịara m aka na share button ọ bụ silas m ga-etikwa gị ihe na ma ọ bụ na ịpịara m aka na share button chinedu ezipiga aka na share button ma ọ bụ kata ịtarị na ka m pịa gị now ọ bụ na ndị mmiri na-achụgharị gị ọ bụ na ndị mmiri na-achụgharị gị iwe gbara ọsọ wee gbakwuru pastọ maọbụ eze nwanyị maọbụ dibịa chinedu ọdịta chinedu ọdịta biko pịara maka na shia bọtịn o ọ dị mkparị nne ọ bụ na ndị mmiri na-achụgharị gị iwe gbara ọsọ gbakwuru pastọ ma ọ prọfet maọbụ eze nwanyị maọbụ dibia. o wee kpọrọ gị jebe na mmiri nọmba <laughs> 1 Sylvia <laughs> Sylvia Ngozi si exactly that what what they told me ka iwe mgbe gị oke ndị mmiri na-enye gị nsogbu ndị mmiri na-achụgharị gị na-emebisiri gị ife iwe gbakwute m mgbe kpọrọ gị jebe na mmiri nọmba one ihe m mere ihe a bụ e, eze nwaanyị bi na mmiri ọkwa onye akụnụ na-achọsi nsi akpọtagolu m ụnụ ya eze nwaanyị bi na mmiri onye enyi unu na-achọ ka unu ya esi nweta ejirigozi m aka m kpọtara ụnụ ya so ebe ahụ ọsọ na-achụ gị ka akpọrọ gị jebe ndị a na-emegide gị ka akpọrọ kpọrọ gị jekwube ngwa gezie ntị iwe saa arụ ogbo eji saa arụ maọbụ ncha maọbụ ndawia gị maọbụ ntutu akpụchata na arụ gị etinye na afele white donye na mmiri mmiri eburu ya pụọ kedu ihe mere ihe ahụ ndị mmiri na-enụ point of contact ihe a na-akpọ point of contact unu chụgba onye a na unu enwudenwuru ya na-enụ ihe unu ga-ejide aka wee nwudie na-enụ ogbo e ji saa arụ na-enụ ncha nenụ ntutu isi nenụ ndawia ya and that is why onye na-awọchi m ebe a prove m wrong ọ bụrụkwa n'eziokwu ka ụwa n'eziokwu na ụfọdụ n'ime anyị ejego na mmiri alụsị alụghị ọrụ na mmiri kama ihe ga-akazi mma ọkazịa njọ achọrọ m onye ga-asị m na ife m bụ asị na ụfọdụ n'ime anyị na mmiri arụsị alụfọ ọrụ na mmiri kama ihe ga-akazi mma ọkazie njọ kedu ihe kpatara ya na onye na-achụ gị ọsọ ndị na-achọ gị ka ha kpagbuo gị ka a kpọrọ gị jekwube werụsịa gị hand over to them werụsịa ndewia gị nye ha as a point of contact werụsịa ntutu akpụchata e gị n'arụ nye ha as a point of contact werezie ncha na ogbo eji sagaru nye ha as a point of contact ịmakwa ihe bụ point of contact point of contact ihe si gị na-arụpụta dị na mmiri ya emmanuel if network is disturbing share the broadcast you watch later ezike daniel prince biko pịara maka na share button o oh. Magnus Asomonye is here. Magnus, ọbọkwa Magnus akpụ nke ya na Ọsọfịa mefim. Pịara <laughs> m aka na share button. You are right, you are correct, sir. I have all I have all this experience, man of God. Hey, yeah. and yet nothing changed. Na man, anị ngwadere m ozi na message box. Dezere m ozi na message box ka mụ na gị lụọ after this broadcast. Mark Jerry Mark biko good morning pịara m aka na share button injinia Henry testimony gị dị ebe a Henry uh, Raymond testimony gị dị ebe and so many people have called me because of your testimony therefore more miracles will happen in your life ka ị nwekwa more testimony ndị mmadụ ga-eji ma na Chineke na-aza ekpere eziokwu and this is not when I demand money from you I don't demand money from you but you see things god doing things ihe ọzọ a ga-agwa gị ọgọchukwu aṅụla obi ọnwụrụ biko pịara m aka na share button biko jp sents favor pịara m aka na share button silva charles biko na achọ nke pịara m aka na share button god bless you now ihe ọzọ a ga-agwa gị bụ ndị amụsụ agwago gị chi ụwa gị maọbụ onye ụwa gwa gị ndị iche ebe nna gị gwa gị ndị mmiri ọzọ bụ ndị amụsụ na ihe m chọrọ ikwu maka ndị amụsụ ha bụ ndị ụjọ amụsụ ma na egwu ada atụ ya nyafee n'efifie ka ụmụazị were katapọtụ du n'agha mmụọ agbụsụ bụ cowards that's why ha ji efe n'abalị ma ndị ji cobweb cobweb akụzigolu gị ihe gbasara ịpụta ị na-aga n'ụzọ cobweb a na-eko gị ebe mmadụ niile sigolu gaa ịbịa ka ị gaa cobweb kokwa gị i can come out come back again teach, teach, teach about it tomorrow again oke nwa bụ n'ike anụ m ihe ikwu aga m akụzi ihe gbasara ya tomorrow again I hope somebody's still here. All right. A ga-agwa gị maka ndị amụsụ. Ihe ọzọ a ga-agwa gị ma ọ bụrụ na ị onye Anambra nke ndi Anambra ndị dibịa Anambra steeti na-ekwukarị nke a. Aka ogeri ma ọ bụ akara na aga ga gi gị ndị akara ogeri ndị uke. Ebube nwa God bless you Ebube nwa Okoye. This is the main reason I want to have a word with you because I have done all this you mentioned. Uh-huh. Uh-huh. I have done all this you mentioned, but here, oh to Abukinesi. <laughs> sorry, sorry, uh, what is Adamachi Gochi? Oh, this is the Kanjichi Bochi. God bless you. Ngwa, dere mozi na share button. Open bụrụ m na kuzi buasi. So many of you emegia mecha onwere ihe nwere isi. Look at this my brother saying the truth here. <laughs> Amen. Now akara ogori ma ọ bụ ndị uke ị nwere any business with them. I watched him video recently wefebe a native doctor for youth jee burial ground kendrick god bless you thank you for being here my brother the engineer kendrick Opabe. i am happy to be in his program today and i am starting to believe in god again oh oh this is emotional but until we talk to each other we will talk to each other sir I just pray if people understand this truth, we are being blind enough. Hey, may God help us because it's challenging, challenges of life that leads us into those false prophets and native doctors. Oh, hey, uh, daddy, you are saying the truth. On your word, this, on your word, that, you know they work. <laughs> ndị na-akpazina m ọchị kristian ebere pịa aka na shia bọtịn gị o oh. israel chika pịara m aka na shia bọtịn den mmadụ asị gị na a na-asa gị ụchụ na a ga-asa gị ụchụ ụchụ mmekwa okwuri nne na nke afọ because onye agbara ụchụ cannot saa gị ụchụ onye agbara ụchụ ama asanwó vootu ka m kwuo ya ọzọ onye agbara ụchụ onye ụchụ dị so ama agbanwo vootu ama asanwó vootu but achọrọ m inye gị permanent solution to all these things na-achụgharị gị know the truth and the truth shall make you free ikekwe iso na ndị gbagharịgo from pastor to pastor from prophet to prophet ndị pastor erigo gị iwe dị discourage ebe ndị pastor nọ okwe ka m ji awa ọnụ gị today stop giving your money your hard earned money to pastors and prophets whether ha kpọrọ ya seed sowing whether ma ha kpọrọ ya tithe whether ha kpọrọ ya consultation fee money for counseling were ma ha kpọrọ ya deliverance fee stop giving your hard earned money to pastors and prophets seeking solution solution na-enwere ebe ọ onye ka ike jikwu gọọmenti n'ihe gbasara any day e decide inye give be a cheerful giver if you if you want to sow seed sow seed ka onye ọbụla nye dịka o chepụtara n'obi ya according to the bible if you decide to sow seed sow seed if you decide to pay tithe pay tithe let it be your personal decision nyekwa ụmụ ogbenye nyekwa ndị na-enwerọ nne nyekwa ndị na-enwerọ nna nyekwa ụmụ nwaanyị di ha nwụrụ anwụ bifo ị na-ebunye pastọ chekikwa nne gị nọ na vileji nne gị nọ na vileji ị na-etekwa good care of your mother before ị na-ebunye ndị pastors and prophets ego if your mother is hungry living in a eh, under a leaking roof ụlọ na-eri mmiri and you are contributing money for building project in the church ekwensu ga-eke isi gị m gụọ malaika ọkwa m ihe ide bụkwa n'eziokwu oke o denounce go okay finally she denounced them okay so what am i telling you today confusion was too much i declared that prayer on my head and i saw massive changes uh -huh. everything i need to know gradually I need to know gradually revealed to me. Everything I need to know, we are gradually revealed to you. Okay. You don't need to be giving anybody your heart and money for prayers. Ọbụkwa na agụụ na-agụ mama gị na village ma papa gi. iwe na-eso osi ife ị ga-abụ bụ cat kiss cat kiss nya cat kiss ye gị pusu ga-ekis gị ịbụrụ cat kiss. ina ego ife nsọ taata ife nsọ bụzi afịa eze chukwu emeka god bless you help me click your share button ife nsọ bụzi ya bụ ministry a na-elekwuzi key key holy anointed key <laughs> ndị eme mmadụ taati kii nsọ okwute nsọ david ji kugbu goloyat ofu okwute david ji kpuo goloyat emeghe fotokọpị ma na-elebe anyị aja nsọ a na-ere ya ele hey honorable engineer osta kalugoji hey honorable god bless you sir nnukwu mmadụ ndị nnukwu mmadụ ndị nnukwu mmadụ ka mụ na fa na ebe a taa honorable piano m aka na share button gị ka ọ nyere m this year just click your share button let me let it be a gift you have given to me this year god bless you chinedu eze you get my whatsapp contact just dey also in a message box but make sure you share the broadcast first okwute nsọ kii nsọ aja nsọ buchi okeke pịara m aka na shia button o uche okafọ pịara m aka na shia button biko mee ya kịta biko okwute nsọ a na-eri ele na chọọchị kii nsọ a na-eri ele na chọọchị aja nsọ a na-eri ele na chọọchị ọkụ nsọ ọkụ na-enwu enwu nke nsọ <laughs> kandụl nsọ bọọbụ nsọ a na-eri ele na chọọchị mmanụ nsọ na chọọchị a na-eri ya ele mmiri nsọ ọ na chọọchị a na-eri ya ele hankachifu nsọ ọ na chọọchị a na-eri ya ele okwuma nsọ ọ dị na chọọchị a na-eri ya ele kwilikwili nsọ ọ na chọọchị a na-eri ya ele dawadawa ogiri okpeyi nsọ a na-eri ya ele na chọọchị pool of Bethesda water chetabara na m afọ ha ma omi obenuju anyị egbuna m nnukwu nwanyị nwanyị debere m na Scotland nyegide m nni Amam na a na-esi ofe ọra n'obodo oyibo ọ na Scotland ka m rigatara akpụ na ofe ọra ọdịza m ka nọ na Nigeria. God bless you ma God bless you ma ana m abịakwa ọzọ o I'm coming again na-edebekwara m ụmụ kpọma mama ebe i si ebutedu kanda <laughs> kanda obodo oyibo n'ogiri iji esipụrụ m ife ahụ ị na-esipụrụ m oh! anọ m ebe ọ na-adị nke ụwa m bịakwa ọzọ nwaanyị chukwu gọziere m gị o oh, am coming again ọ bụla nke m bịara bịa dọrọ m mma m ekwuwe na m na-abịa ọzọ god bless you ma ihe nsọ erika ịgụkọta gị ihe nsọ gụkọta ihe nsọ gụkọta ihe nsọ gụkọta ihe nsọ yet o nwere ihe na-eche nji na ndụ gị uche ihe nkacha ifu nsọ ị ka na-agbada agbada with apron nsọ ị ka na-agbada agbada with ude nsọ ị ka na-agbada agbada okwuma nsọ ị ka na-agbada agbada aja nsọ na mmiri nsọ ịgụchago ha niile okporoko nsọ crayfish nsọ ogiri okpeyi nsọ e, okwuma nsọ ịgụchago ha niile ya ị ka na-agbada agbada blessed atm card <laughs> Some pastors are busy abusing the body of Christ. They merchandise everything. That is the truth. Nana mabia o oh, oranso <laughs> apunso. <laughs> Okay. But today, I want to pray for you. That problem, that challenge in Apualig everywhere, they will give them a business. The the DB, and the ndị one you were looking at na-eme business ndị prọfet na ndị prọfetes welu gị na-agbacha na-agbacha exhaust pipe na-eri gị na-amị gị I close my eyes to pray for you today. May the Almighty God give you permanent solution to your problems. Heal your infirmity. Deliver you from captivity. Open the doors the enemy has closed against you. Release the showers of blessings upon your life. In the mighty name of Jesus Christ. Share this broadcast as I pray for you. That obstacle on your way, I command that obstacle to be removed. That satanic embargo in your family. Satanic embargo, embargo bụ na onwere onye ga-agazi emechigo ụzọ onwere onye ga-aga onwere onye ga-agafe ha iti ya na familia. I command that spiritual embargo in your family to be lifted. That demonic embargo in your father's compound to be lifted. That demonic embargo in your father's family to be lifted. That demonic embargo in your maternal home to be lifted. As soon as one anyị si na ezinụlọ anụpụ di ụmụ ya ga-eme ọfụma. It's a lie. You are lifted. That embargo is lifted in the mighty name of Jesus Christ. And that door is open. let deliverance come upon you ekene m chineke n'ihi na mma na anụ ọnụ m ekene m gị n'ihi na mma na anụ ọnụ m ọdịmma na-eme mma ka ịbụ ọ napụrụ dịka ite bụ ya jụ n'isi agụbata ọhịa mgbadachiri uche n'aka eze ndị eze niile na eze eze ka nkwubi okwu m n'isi ụmụ gị mezue n'ụtụtụ a ka nkwubi okwu m n'isi ụmụ gị mezue na famili ha ka nkwubi okwu m n'isi ụmụ gị mezue na their businesses okwu n'isi gị mezuo n'ihe gbasara ha n'ọnọdụ arụike ha n'ọnọdụ ịmụta nwa ha n'ọnọdụ n'ọnọdụ ime nke ọma ha in the mighty name of Jesus Christ God bless you. I think I'm done. Chukwudi Nwachukwu, share the broadcast. Biko. I hope you have shared the broadcast. I think I'm done for today. I think I'm done. onyeka otagide god bless you share the broadcast i think i'm done i think i'm done i'll continue tomorrow i think i'm done onwekokosidelem i think i'm done i think i'm done god bless you make sure you share the broadcast make sure you share the broadcast onwekokosidelem i think i'm done ostakalu goji ostakalu goji ostakalu goji watch me i don't want to mention names now but watch me sir and graduate from Ebonyi State. And that one gị na ana m greatness in you. Ihe ọbụla mee na that greatness ebidobe manifest be till now. Ọ bụkwa nna go manifest be I am not current because mụ na go to guy, Nkpadebe. But I want to tell you, oh my God, Chris Onyema pịara m na share button. Chris Onyema pịara m na share button. Osakalugoji, that greatness, that hidden potentials in you must manifest. Ebonyi state at large will know you and will hear your name. Mekwuzie ọzọ. Mekwuzie ọzọ. So be it in the name of Jesus Christ. You know how your governor, your former governor came to power. You know how your former governor came to power. It was the prophecy I gave to him For the rebels in a message box I uh, can enye my contact it was the prophecy i gave to him though he argued he argued the prophecy he was not seeing the possibility but eventually it happened the same way i gave this prophecy to engineer david omahi and he later became governor after five years of the prophecy Sir, I give you this prophecy today. Ebony State will, at large will know you. They will hear your voice. They will know whom you are. They will recognize you. This is my prophecy to you in the name of Jesus. Blessing Okoro, help me click your share button. Nduka Ogechukwu Kalu, help me click your share button, please. Marcel Chukwu, help me click your share button. I bless you all, whomsoever that is watching this broadcast. Onyeka Timothy, if you can speak with me after the broadcast, yes? Write me in the message box and they'll give you the link to speak with me. My WhatsApp. You don't call me, you send message through WhatsApp. And if you send message, you be patient. If you send message, you'll be patient until the time we we'll give you attention. God bless you all. I love you and I hope I will be with you tomorrow morning. God bless you.